AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ndeewo nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ohere ọma nke a nke anyị nwere iji tụgharịa uche ma leba anya na okwu nke ezinụlọ ana m arịọ ngọzi nke chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ka onye nwe m duwe gị n'ihe ọ bụla nke ị na-eme ka onye nwe m nyekwa gị nchekwa nke zuru oke anyị abịalanụ n'ụbọchị taa isiokwu nke anyị na-eleba anya bụ nke na-asị otu esi enwe mkpebi otu esi enwe mkpebi ị maara na ọ bụ inwe mkpebi bụ isiokwu nke anyị na-atụgharị n'abalị ole na ole ndị gara aga ma n'ụbọchị taa anyị chọrọ ịmụ otu esi enwe mkpebi eleghị anya site na ntụziaka na ihe ndị nke anyị pụrụ ime anyị ga-abụ ndị ga-enwe ike mụta otu a ga-esi nwee mkpebi na mgbe ekwesịrị nwee mkpebi na n'ụzọ ekwesịrị iji nwee mkpebi nke mbụ ka anyị leba anya na iwelite akwụkwọ depụtacha ihe ndị ahụ bụ ihe ndị nwere ike ime ma ọ bụ ihe ndị nke ị pụrụ ịhọrọ amata ụzọ a ga-esi wee leba ha anya n'ịma atụ ọ bụrụ na ị chọrọ ịgbanwe ọrụ ọ bụ gịnị kpatara iji chọọ ịgbanwe ọrụ olee ụdị ọrụ nke masịrị gị ugbu a ị bụ onye ọlụ aka ị chọrọ ịgbanwe ọrụ ahụ nke iji ugbu a ọ bụ ụzọ ole ọzọ ka ị chọrọ ịga ka ị bụ onye na-eji ego achụ ego olee ụzọ ọzọ ị chọrọ ịga n'agbanyeghị ihe nke ị na-eme ugbu a ọ bụrụ na ohere niile n'ụbọchị taa bụ nke dịrị gị ọ bụ gịnị ka ị chọrọ iji ohere gị n'ụbọchị taa niile ime ọ ga-amasị gị ịza oku ebe a na-eme oriri na nkwari ka ọ ga-amasị gị ịbụ onye ga-ebili sịrị akpa gị gawa ahịa ịzụ ihe nke ị ga-eri ka ị ga-anọ n'oche tụkọta ụkwụ gị na-ele ihe onyonyo chọrọ nwa otu ololo mmanya na-atanyesị n'ọnụ ka ị ga-ewere ohere a lekọta ụlọ gị anya dowe ya n'ọnọdụ ahụ nke na-enye gị obi ụtọ gị onye mụ na ya na-atụgharị uche ọ dịghị onye ọ bụla nke pụrụ ịgwa gị ihe ị ga-eji ohere gị mee mmadụ apụghị ikpebiri gị ya ị bụrụ onye ọ na-amasị ịnọdụ na-ele onyonyo ị ga-ahụ na ọ gaghị adị anya ike agwụ gị ga-achọpụta na ịtụfuwo mgbe n'ihi na ọ dịghị ihe ọ bụla nke doro anya ị mere n'ụbọchị ahụ ọ bụ uru gịnị ka ị ga-erita n'ime ya ma ọ bụrụ na ọ ga-amasị gị isi ka m mepụta ihe a nke m bidoro mgbe gara aga bụ ọkpụrụkpụ ihe nke a na-ele anya gị akpọ ya mkpa mepụta ya n'ezie ị ga-ahụ na nke ahụ ga-abụ nke ga-enye gị afọ ojuju nke ga-emekwa gị ka ị hụsị na nwee na mgbalị na ịgbalịala otu ya na ụbọchị taa ọ bụ ihe ndị a ka anyị na-elebatụ anya ọ dị ihe nke na-akpa gị mkpa ị chọrọ ịzụta itinye n'ụlọ gị ọ bụrụ na ịzụta ihe dị otu a ọ bụrụ na ịzụọ ya ọ ga-anọ n'ụlọ gị ọ bụkwara na na ịzụ ya ijikwa ego gị ọ bụrụ na anyị na-ajụta onwe anyị ụdị ajụjụ ndị dị otu a ọ bụ gịnị bụ uru ihe nke a m chọrọ ịtụfu ohere m ime ga-abara m eche m na ọ ga-enyere anyị aka ịbụ ndị na-enwe ezi mkpebi na mgbe anyị kwesịrị inwe mkpebi anyị amara ihe ndị anyị chọrọ na ndụ ọ bụrụ na anyị amaghị ihe anyị chọrọ anyị ga-esi aṅa bụrụ ndị ga-enwe mkpebi n'ụzọ nke ọzọ ka m na-ekwu ka anyị hazie ha hazie ha mara sị olee uru m ga-erite n'ihe ndị a mgbe ị na-atụgharị ya n'ezie ị ga-aghọta na ọ dị ihe ndị ụfọdụ nke ọ bụ itinye ohere gị na ya ya bụrụ na ị lara ohere gị n'iyi ọ bụ ihe kwesịrị ekwesị na mgbe ọbụla anyị na-eme mkpebi ka anyị tụgharịa ya mara ihe ọ ga-alụpụtara anyị ọ bụrụ na ọ dị ihe nke ị chọrọ itinye ego ma ọ bụ iwepụta ohere gị itinye na ya jụọkwala onwe gị ihe a ọ kwụrụ ụgwọ n'oge nke ọ ga-ewe ọ bụrụ na ọ ga-ewe ohere dị otu a olee nhụku nke a pụrụ inwe na ihe ndị nke ọzọ na-eche m n'iru olee nhụku nke ihe a m chọrọ ime ga-enwe n'ezinụlọ m ọ dịla ihe nke a sị gị lee anya ikwesịla ime ihe dị otu a ọ bụrụ na ime ihe dị otu a ị ga-abụ onye ọ bụ imechaa ya gị bido tamunwe bewe m ma kwara ọ bụrụ na mma n'ezie agaghị m etinye ohere m n'ihe a hazie ihe niile nke ọma tutu ga-enwe mkpebi ime ihe ọ bụla mata ma ihe a nke ị na-achọ ime ọ ga-eweta uru ma ọ bụ nsụ ọ bụ ya ka anyị na-ekwu okwu ya nke atọ anyị na-aghaghị ilebatụ anya gị onye mụ na ya na-atụgharị uche bụ na o kwesịrị ka anyị mata Chineke n'ihe ọ bụla nke anyị na-eme n'ihi na n'akwụkwọ ilu e mere ka anyị matasị ka anyị ghara ịdabere na nghọta anyị ma tụkwasị obi anyị na Chineke ka anyị jụọ ọnụ Chineke ka o duwe anyị n'ihe ọ bụla nke anyị na-eme na mkpebi ọ bụla nke anyị na-enwe ọ bụrụ dịrị na anyị maara ihe nke anyị na-emeje ka anyị na Chineke bụrụ ndị nọ na nkwekọrịta ka ọ bụrụ na Chineke kwenyere n'ihe ahụ nke anyị na-eme ọ bụ gịnị bụ ihe nke na-akwali m ime ihe nke a m chọrọ ime nke m kpọrọ ezi ihe ọ ga-enye m obi ụtọ ọ dị amamihe dị n'ihe nke m na-eme mgbe ị na-ajụ onwe gị ajụjụ n'ụzọ dị otu a n'ezie Jehova aghaghị ịbata bịa were ọnọdụ nyetụ Chineke nwantịntị ohere ka o were kpanyere gị ọka ka mata ma ihe nke ị na-emeje ọ bụkwa ihe nke kwesịrị ekwesị o kwesịghị mgbe ọbụla anyị na-achọ inwe ụdị mkpebi a nke pụrụ inyere anyị aka na ndụ anyị ekpebichaa tutu anyị ajụwa Chineke ajụjụ o kwesịrị ka anyị jụọ Chineke ajụjụ mee ka Chineke soro na nhazi nke ihe a nke anyị chọrọ ime ọ ga-edu anyị n'ụzọ nke anyị ga-agbado anyị agaghị ebe mma akwara kama anyị abụrụ ndị ga-enwe obi ụtọ ndị ga-erite uru na mkpebi a nke anyị kpebiworo bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị were ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot com

ekelela ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụọma nke taa bụ ozi ọma na onwe ya maara m na Chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụọma nke anyị nụrụ taa ka anyị deredu mgbe nwanne anyị nwanyị. onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ abịala ọzọ ịṅụrụ mmiri ndụ site n'okwu chineke anyị abịala ọzọ ịtụgharị uche site n'okwu chineke nwanne m nwoke nwanne m nwaanyị onye amara ndụ zutere ebe ọ bụla ịnọ onye ka ndị mmadụ na-asị na nwa nke mmadụ bụ nke a bụ ajụjụ anyị ga-atụrụ uche n'oge awa onye ka ndị mmadụ na-asị na nwa nke mmadụ bụ ebe anyị ga-ewere ihe ọgụgụ anyị bụ na akwụkwọ matiu isi iri na isii amaokwu nke iri na atọ na iri na isii chineke kpughere anyị onye ịbụ mee ka anyị kọrọ ụwa ihe omimi dị na gị ekwekwala ka ọnọdụ ọ bụla mee ka anyị hapụ ịma onye ịbụ n'ezie n'ime mmụọ na eziokwu arịọ m gị n'oge awa dị gị na-ekwu n'ime m site na mmụọ nsọ gị ka anyị nọrọ n'ikpe ezi ama banyere gị arịọ m na amara n'aha nwa gị bụ jizọs kraịst amen akwụmatụ isi iri isii na iri na atọ mgbe jizọs bịara n'akụkụ sizeria nke filipai ọ jụọ ndị na-eso ụzọ ya sị onye ka ndị mmadụ na-asị na nwa nke mmadụ bụ azịza wee malite ha wee si ụfọdụ si na ịbụ John the Baptist ma ndị ọzọ si na ịbụ Elijah ma ibe ha si na ịbụ ma ọ otu n'ime ndị amụma ọ sị ha ma ọ bụ onye ka unu onwe unu si na mụ bụ simon peter wee zaa sị gị onwe gị bụ kraịst ahụ ọkpara chineke dị ndụ a gị onwe gị bụ kraịst ahụ ọkpara chineke dị ndụ onye ka ị na-asị na chineke bụ onye ka jizọs bụrụ gị pita nyere ya ezigbo azịza na ya onwe ya bụ kraịst ahụ ọkpara chineke dị ndụ mgbe o nyere nkọwa nwa atụrụ chineke nke na-ebupụ mmehie nke ụwa jọn mere ka anyị matakwa na ọ bụ ihe kraịst bụ na akwụkwọ jọn nke mbụ amaokwu iri abụọ na itoolu ruo na nke iri atọ na anọ gị onwe gị bụ kraịst nwa chineke dị ndụ kraịst onye mgbapụta mena gị abụọ kraịst onye nkwuchite ọnụ anyị kraịst onye maara anyị karịa ka anyị maara onwe anyị kraịst onye na-edu anyị n'ụzọ niile gị onwe gị bụ kraịst nwa chineke dị ndụ n'ihi na anyị maara na chineke adịghị anwụ anwụ gonwe gị bụ kraịst onye ya na nna ya bụ otu ya sị ya ee ikwuru nke ọma o ji nke a butere pita ezigbo otuto a onye ka gị onwe gị nwa chineke nwanne m nwoke nwanne m nwaanyị onye ka ị na-asị na kraịst bụ n'ime ndụ gị mgbe ọnọdụ na-abịa ajụ gị onye ka kraịst ga-ahụ gịnị ka ị na-asa anyị amatala site na akwụkwọ jọn nke mbụ isi iri abụọ na itoolu na kraịst bụ nwa atụrụ chineke nke na-ebupụ mmehie nke ụwa ee ịgụrụkwa na akwụkwọ matụ isi iri atọ amaokwu nke iri ise na anọ ruo na nke iri ise na asaa o wee bịa n'ala nke aka ya na ezinụlọ nke nzukọ ha ebe ahụ o mepere ọnụ ya sị na onye amụma anaghị enwe ugwu n'ala nke nna ya kraịst rụrụ ọtụtụ olu ebube na mba ndị ọzọ ebe ọ bụla ọ na-aga akwụkwọ nsọ mere ka anyị ma na ọ nọ na ejigharị na-eme mma ọ nọ na ejigharị na-agwọ ndị nrịarịa ọ nọ na ejigharị na-enye aka ọ nọ na ejigharị na akpụte ndị nwụrụ anwụ ọ nọ na ejigharị na akpụlite ndị ngwọrọ o arịrị mee ka ndị isi hụ ụzọ mana mgbe o rutere n'ala nke aka ya ee abịa sị onye ka ọ bụkwa na ọ bụghị nwaka nwa josef onye ọkwa nka nne ya ọ bụghị nke anyị ma ama mary ee anyị makwara ụmụnne ya nwoke niile onye ka ọ bụ ịmaga onye ọ bụ ụmụnne ya ịmaga ụmụnne ya ndị ndị ikom james na simon na judas ọ bụghị ụmụnne anyị makwara ụmụnne ya ndị nke inyom ha niile ọ bụ ha anọghị n'etiti anyị ehe olee ebe ka nwoke a nwere ike ihe ndị a niile ha ebido jụwa ebe ka o nwetara ike o ji eme ihe riba ama niile ọ bụ n'ihi gịnị n'ihi na ha amaghị onye ọ bụ ịmara jizọs kraịst ị ga-ama na ọ pụrụ ime ihe niile na ọ bụ ya bụ nwa atụrụ chineke onye pụrụ ibupụ njọ nke ụwa na ọ bụ ya bụ kraịst dị ka pete si na gonwe gị bụ kraịst gonwe gị bụ kraịst ee pete gwara ya na onwe ya na ọ bụ ya bụ kraịst ọkpara chineke dị ndụ n'ime ọnọdụ gị niile ị ga-ama na kraịst na-adị ndụ n'ihi na ọ bụ ọkpara chineke dị ndụ ebe ọ na-adị ndụ onye na-eche gị ọ naghị ehi ụra ọ naghị atụ ụra ụra ebe jizọs kraịst bụ kraịst ọkpara chineke dị ndụ chi anyị adịghị anwụ anwụ ọnọdụ nke na-abịa ịjụ gị eleghị ebe kraịst gị ọbụla si ya ee na kraịst gị na ọ bụ kraịst ọkpara chineke dị ndụ na ọ gaghị ekwe ka ihere mee gị ihe isi ike ọ na-abịa ịjụ gị onye bụ dị kraịst si ya ee na ọnọdụ na-abịapụta m enwere m kraịst ọkpara chineke dị ndụ ọ naghị ekwe ka ihere nwe m chi anwụ ga anwụ chi dị ndụ chi anyị dị ndụ ọ bụ ọkpara chineke dị ndụ jizọs sịrị ha na onye amụma enweghị ugwu n'ala nke aka ya ee ọ dịghịkwa ọtụtụ ọrụ chineke lụrụ n'ala ha n'ihi ekweghị ekwe gị onye nke kraịst onye na-eso ụzọ kraịst maọbụ ebe a mụrụ gị maọbụ ebe isi pụta ekwekwala ka ihe ha ga ekwu maka gị ebe ahụ mee gị ka hapụ ijere kraịst ozi mgbe ha bịa ebe kwuo onye nke ọ bụghị kraịst ọ bụghị nwa josef ee anya magị nne ya meri lekwa ụmụnne ya lekwa ụmụnne ya ndị nwoke josef simon kraịst hapụrụ ebe ahụ akwụkwọ nsọ mere ka m mara ịgwọ bụrụ na ị gụọ n'akwụkwọ matu isi iri na atọ amaokwu nke iri ise na asatọ ọ sị na ọ lụghịkwa ọtụtụ ọlụ dị ike n'ebe ahụ n'ihi ekweghị ekwe ha onye ka kraịst bụ onye ka na-agwa ndị mmadụ na kraịst bụ dịka onye nke kraịst mara ya eziokwu n'oge ọbụla ị gaghị anọ n'otu ụjọ dịka onye nke kraịst mara ya ị gaghị enwe mkpesa n'ụzọ ọbụla dịka onye nke kraịst ịmara ya ị gaghị ekwu okwu ọjọọ banyere gị na ezinụlọ gị n'ime ọnọdụ niile ịmara na anyị nwere kraịst ọkpara chineke na-adị ndụ ihe ọbụla gbakwutere gị ị ga-ama na anyị nwere onye pụrụ igbo mkpa onye pụrụ ime ihe niile ee ọ bụrụ na ịma chineke na ọnọdụ ọbụla ị hụtara onwe gị ị ga na-eto ya n'ihi na ọ bụ ya bụ kraịst ọkpara chineke dị ndụ ọ dịghị ehi ụra ọ bụ onye inye aka nke ndị ya ee n'ihi na ọnwa niile na-abịa n'ụzọ gị na-abụ naanị mvụvụ sitere na kraịst ka o were nye gị mbuli elu na-ahụta ọnwụnwa dịka mvụvụ nke eluigwe nyere gị ka ị nweta mbuli elu gị ọ bụrụ na ị gụọ na akwụkwọ ihe e mere isi iri abụọ na otu amaokwu nke iri na otu ruo na nke iri na atọ ebe a na david sịrị gad anọ m na mkpa nke ukwuu biko ka m hapụ ịdaba n'aka jehova n'ihi na obi ebere ya kwa bara ụba nke ukwuu maka m ghara ịdaba n'aka mmadụ adabakwala n'aka jehova n'ihi mkpa ekwekwala ka mkpa mee gị ịdaba n'aka jehova ọ bụ ya bụ kraịst ọkpara chineke dị ndụ ọ maara mkpa gị niile ọ maara otu ọ ga-esi nyere gị aka gị si na mkpa pụọ ọ ka mma na ịdaba n'aka mmadụ karịa igworo mkpa daba n'aka jehova ekwekwala ka ọnọdụ ọbụla mee gị chineke kpughere gị obi ebere ya a eziokwu nwaanyị oruru ọbara nwụrụ chineke kpughere obi ebere nye nwaanyị oruru ọbara ọ nọ n'oke mkpa ọ nọ n'oke mkpa chineke kpughere ịdị ukwu ya nye nwaanyị oruru ọbara akwụkwọ nsọ si na naanị okwukwe ka o ji metụ ọnụ uwe kraịst aka ya wee nwere onwe ya onye ka kraịst ahụ bụrụ gị n'oge mkpa n'oge ọrịa n'oge iri uju gịnị ka ndị mmadụ na-asị na kraịst bụ gị onwe gị ọ jụrụ ha mgbe ọ bụ gịnị ka ị na-asị na mbụ gị onye na-eso ụzọ m gị onye kwere na m gị onye nyere anya ọbịbịa anya ọbịbịa abụọ nke kraịst ọ bụ gịnị ka m bụnye gị ọ bụ gịnị ka m bụrụ gị dịka kraịst na-abụrụ anyị ezi kraịst ọkpara chineke nke na-adị ndụ ọ ga-adịgide ndụ ezinụlọ anyị n'ọnọdụ anyị site n'ugbu a ruo mgbe niile ebighị ebi amen unu anụla unu n'ụlọ ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya na-abịara unu Adventist World Radio ka ozi ya na-abịara unu kraịst bụ chineke kraịst bụ onye nlekọta anyị kraịst bụ enyi anyị kraịst bụ onye na-ekwuchitere anyị ọnụ ebe jizọs nọ onye ọma na-ege ntị kraịst ọ bụ onye n'ime ndụ gị chebara ajụjụ a echiche saa ya n'ime obi gị kraịst ọ bụ onye n'ime ndụ gị anyị ekelela nwanne anyị nwaanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu anyị na-asị amamihe nke Chineke lenyela gị onwe onye ga-anapụ gị ya ị ga na-ekwu okwu nke chineke ị ga na-ezisa ozi ọma chineke ga na-agọzi gị gị ma na ezinụlọ gị imeela nwanne anyị nwaanyị Queen Grace Okechukwu ugbu anyị na-ekele ndị nyere anyị abụọ ma nke taa anyị na-asị ka mara n'udo chineke chia n'ime ndụ ha na-echekwutara gị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ma ị chọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ bụ onye ga-ekpere gị ekpere na ihe na-agbaghịgharị n'ime ụwa nka kọrọ anyị n'ekwentị na nọmba nka 07063637224 070 63637224 maọbụ gị detara na akwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com chekụtakwa itinye adreesị a awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo